igbo bụrụ njem ọzọ ekenekwa m ụnụ hmm? n'anya ụnụ afụ na na anyị nọ n'ogwe ụnụ ama ife bụ ife ihe ka a na-akpọ atụrụ igbo hmm? atụrụ igbo ka anyị ekpofu atụrụ sinsi iji wee nata ụnụ na-azụ atụrụ ekpofugo atụrụ ngwa soro m anyị jee kpofu atụrụ ka ụnụ fụ ka esi akpofu atụrụ e e, e, nke bụ atụrụ igbo abụkwa atụrụ awụsa ọ bụghị atụrụ awụsa ka anyị atụrụ gwanụ m obodo atọ taa na nke nke ebili jụrụ ajụ ọ jụrụ ajụ ole ụlọ ya ebili jụrụ ajụ osi ya ma nkịta sef na nkịta so nkịta sokwa eji akpụfụ atụrụ eh? nkịta so akpụfụ atụrụ eh? nwanne m ogbe tọrọ ụtọ eh? ogbe meziri nke na anaghị ekwe ụlọ pụrụ ya na anụ ụlọ pụrụ ya afụrụ ya nwanne m ị na ụlọ ịnara nne na nna gị aka bịa ikwu ị na ụlọ nyere nne na nna gị aka mee ka nne na nna gị nwee aṅụrị na nwa ha mụtara ijiri akụ na ụba nye nne na nna gị ka ha die neta ụmụ nwanne gị anya ka e wee kpere gị ekpere wee gọrọ gị ọfọ ndụ ụnụ n'anya ụlọ afụ na atụrụ ka anyị na-akpọfu maka ndị be anyị si na ikwu amaghị na ọ bụ ibe ga-ezi ya igbo bụ igbo igweta ihe ozi a bigo kawa alụ tụsara nya maazị UC nọ n'ogbe sonyere na ife na-eme ma anyị tu peji ka etinye m akara subscribe banyere m ikwu ozi gị so oge ọbụla m nwechara ife ozi ka ijefụ ya ụmụnne m ndewonu